ndị Rom isi nke atọ gịnịkwa ka onye Juu webigara oke ma ọ bụ uru gịnị ka ibi ugwu bara ọ bara uru rinne n'ụzọ niile mbụ na ewere okwu si n'ọnụ Chineke pụta nye ha n'aka na ntụkwasị obi n'ihi na asị na ụfọdụ ekweghị gịnịkwa ekweghị ekwe ha ga-eme ka ikwesị ntụkwasị obi nke Chineke ghara ịdị ire Chineke ekwela kama ka ọ pụta ìhè na Chineke bụ onye eziokwu ma mmadụ niile n'otu n'otu bụ ndị ụgha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị ka e wee gụọ gị n'onye ezi omume n'okwu gị niile ka ị wee kpegbukwa mgbe a na-ekpe gị ikpe ma ọ bụrụ na ajọ omume anyị emee ka ezi omume Chineke pụta ìhè gịnị ka anyị ga-ekwu Chineke onye na-eme ka iwe ya dakwasị anyị ọ bụ onye ajọ omume ana m ekwu dịka mmadụ Chineke ekwela n'ihi na Chineke ga-esikwa agha kpee ụwa ikpe ma ọ bụrụ na eziokwu nke Chineke babigara ụba oke na iwetara ya ebube site n'okwu ụgha nke m gịnị mere a na-ekpekwa mụ onwe m ikpe ọzọ dịka onye mmehie gịnị mekwara anyị asịghị ka anyị mee ihe ọjọọ ka ezi ihe wee pụta dịka a na-ekwuru anyị dịka ụfọdụ na-ekwukwa na anyị na-asị ndị ikpe ha ziri ezi gịnịkwa anyị ka ha mma ee e, anyị akaghị ha mma ma ọlị n'ihi na anyị buru ụzọ bụ ndị Juu bụkwa ndị Grik ebubo ha niile nọ n'okpuru mmehie dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị ọ dịghị onye bụ onye ezi omume ọ dịghị otu onye ma ọlị ọ dịghị onye na-aghọta ọ dịghị onye na-achọ Chineke ha niile ewezugawa onwe ha ha niile abaghị n'ihe n'otu ọ dịghị onye na-eme ihe ọma ọ dịghị ọbụna otu onye ili ghere oghe ka akpịrị ha pụ ha jiri ire ha ghọọ aghụghọ edide achụ ala dị n'okpuru egbugbere ọnụ ha ndị ọnụ ha juru n'ọgbụgba iyi na ihe ilu ụkwụ ha dị ngwa iwusi ọbara mbibi na ịhụju anya dị n'ụzọ niile ha ụzọ udo ka ha na-amaghịkwa egwu Chineke adịghị n'anya ha ma anyị matara na kahara bụ ihe iwu Chineke na-ekwu ọ na-agwa ndị nọ n'okpuru iwu ahụ ka e wee kpuchite ọnụ niile n'otu n'otu ka e wee hụkwa na ikpe mara ụwa niile n'ebe Chineke nọ n'ihi na site n'ọlụ niile nke iwu ọ dịghị mmadụ ọbụla a ga-agụ n'onye ezi omume n'iru ya n'ihi na ọ bụ n'aka iwu ka mmazụ nke mmehie sitere ma ugbu a emewo ka ezi omume Chineke pụta ìhè nke na-eguzo iche n'ebe iwu dị nke iwu ahụ na ndị amụma na-agbara ya ama ma ọ bụ ezi omume Chineke site n'okwukwe ekwere na Jizọs Kraịst nke dịịrị ndị niile kwere n'ihi na ọ dịghị ihe dị iche n'ihi na mmadụ niile emeghewo ha adịghị erukwa otuto Chineke a na-ewerekwa amara ya na-agụ ha na ndị ezi omume na onyinye efu site na mgbapụta ahụ nke dị n'ime Kraịst Jizọs onye Chineke chere n'iru ọra mmadụ ka ọ bụrụ ijuru ya obi site n'okwukwe ekwere n'ọbara ya igosi ezi omume ya n'ihi mgbaghara mmehie niile emeghereri n'oge gara aga n'oge nnagide nke Chineke ka o wee gosi ezi omume ya n'oge dị ugbu a ka m kwuru ka ya onwe ya wee bụrụ onye ezi omume bụrụkwa onye na-agụ onye ahụ na onye ezi omume bụ onye nọ n'okwukwe ekwere na Jizọs na ebe ịnya isi anyị dịkwa emechibidowo ya n'ezi site n'ahịa iwu gịnị ọ bụ nke ọlụ ee e. kama ọ bụ site n'iwu nke okwukwe ya mere anyị gụrụ na a na-agụ mmadụ n'onye ezi omume site n'okwukwe mgbe ọ ka alụghị ọlụ iwu ma ọ bụ Chineke ọ bụ Chineke nke naanị ndị Juu ọ bụghịkwa Chineke nke ndị mba ọzọ ee ọ bụkwa nke ndị mba ọzọ a sị na ọ bụ ezie na Chineke bụ otu onye ga-agụ ndị obibi ugwu na ndị ezi omume site n'okwukwe werekwa okwukwe ahụ gụọ ndị ebighị ugwu na ndị ezi omume anyị na-esitekwa n'okwukwe anyị mee ka iwu ghara ịdị ire Chineke ekwela kama anyị na-eme ka iwu guzo